Muzazo. Okujawa ba muzazo ya wa muzibu kangwa fumuru kada bo fumuru no. Muzata agaga kitashiba wa wo debe agugu dem meme você Bakiba wa debe mukagu dem. Mwe ya ya ya unkugu debe meweko. Gada bo mwe debe mu ugde te kamenan. Okujawa ma kemu jawa ba zuba muzazo. ame gbɔ egɔme za adoge dza adoge ewo ta yi be wa wo wo le me bisia ge be bisia la oya ga ye le me kati le ke oya ga ye le me kati le ke ge be bi awu si ge awu si ye gɔku mi ke si mi ye si le ke tukugbe ta bo wetiti muke gashe jaka muke mie Chineke wogwo ayaka mayakwa ekuke bumo abumumu tamumu ibewa oge ahụ ka dudu mmiri mmiri efukwa ibewa njem osego mmechi gboo ye mmegbuo ye gburu ibewa bụ ka ewunye wa kwurigbu ugogbuo ya ahụhụ nye ye gbachasịa aka na bụ m ga-eme ya ha onwe m onye ọzọ Chineke gbaa m chai na ihe nke a na-ewutekwa o akwa ịfụ nwaanyị a na-ebe na ọ dị nnọọ ka onye tụrụ kọntena from China kọntena ya gwuo mmiri ọ bụrụ na aghọtaghị ihe nwaanyị a na-asụ ya nwaanyị a na-asụ bụ mgbo dialect ọ dị wee from Ebonyi steeti ọ na-akọwa na ọba ji ya ya ji wee nwelu hope ka ọkụ dalụ wee lee ya pịatapịata ụmụ na afọ afịa na vidiyo wee na-akwa na ya nwere okwu onye enyemaka n'ụnụ biko ụnụ gbatalị ọsọ enyemaka ya bụ akwụkwọ na-ebife a si gbatalị ọsọ enyemaka wee na-ayọ ọbụrụ na wọọchị vidiyo wee bụ na ọ nwere o si wee dịle gị ọfụma na ọfụma ọ bụrụ nwoke ezime ị ga-esi wee nyelu nwaanyị a aka many pipo na-achọkwu kọntaktị ya ọ bụrụ ma kọntaktị dị woman ọ bụrụ ma dị woman ọfụma weta meseji ka amụ na aga ga-esi weloketi dị ka mụ na ga-esi wee nyere ya aka a lot of people na-ajụ ese the woman na-ajụ ka ebe the woman kwe na ga-esi wee locate ya mana nke magoro ama bụ na nwaanyị a bụ na Ebonyi steeti ka ọ nọ and ihe ọ na-asụ bụ asụsụ a na-akpọ mgbo dialect dialect ndị mgbo na Ebonyi steeti ya maka ọ na-asụ ya Abụ bụ ihe bụ ihe mwute o ọ bụ ihe mwute daalụkwanụ